issues on ABS radio and television. I am Eze Today we shall look at uh, New Yam Festival in Igbo land, Iriji na Igbo. Yam is of great significance and importance to Ndi Igbo. It's given so much respect and recognition that an entire festival called Iriji, Ikeji, Otute, Iwaji, according to uh, different uh, dialect is dedicated to it. And so the Year Festival represents an assurance of the reward of hard work. And this is program today. We shall explore more significance and importance of Yam and New Yam Festival. And we have in the studio High Chief Amobi Anara. I Chukwu, aka ji I eze aja na amachara na atọ Okay, I Anyị sị gị nnọọ na ABS. Ee, tanki daalụ ya ma taata anyị ekwu maka ji iri ji kedu ihe bụ ji kedu ka esi eri ji kedu ihe mere ndị Igbo ji akpọ iri ji mkpa ọ bụ na ọ bụ na emere omume iri ji kedu ihe ga-emere <laughs> ọtụtụ ajụjụ ka anyị ga-ajụ ma zakwa tata anyị ga-azụcha niile <laughs> anyị ga-ajụkwa ajụjụ nke gị ma tụnyekwe ntụnye nke gị n'ihe gbasara iri ji n'ala Igbo kịta bụ oge obodo dị iche iche na ọtụtụ ndị mmadụ ji na eri ji anyị na-asị anyị zetu kedu ihe mere o ji dị mkpa na a ga-eri ji ọfụ mee emume dị na ihe kpatakwa na o ji wee dị mkpa rinne ndị Igbo ji wee were wee onye mkpa na-eme emume gbasara ya bụ iri ji obodo na ji wụ isi nri ji wụ eze nri ji igbo na-akwụgharị ji rinne ọ ugbu a m ji nwere igbo na-akwụgharị ugwu ka eji wee nee nwee ihe a na-ekwu oriri nri ji ịbịa n'ọka be anyị ka achị na ana road ọ maka na ji wụ eze akụkụ n'ala Igbo hmm. ọ ọ ọ erie eji a ọ bụ na um, farming season agụsigo ya eji emechi akụkọ ihe ubi ya bụ owu imere ọzọ ọbụ na n'ọgwụ igbofte ya ọbụgbo na iwe afta agụ n'ubi ubi ọrụ akwara na-eri oge elele n'iwe afta agụ n'ubi maka na ọjị ọrụ ahụ a na-achị ka erie your what make when you have festivals. All of that are movie. We all want to work the movie. Kana ewa anọrịa a na-eme anọrịa na-ebi oriri ya. Ọnya nwa dị maka na mgbe ji fụtara akịdị afụtarụ egusi afụtarụ ihe niile akọ n'ubi atakatago n'ọka tufu eriwe ji. Ghọtago erigo ihe akọ n'ubi rinne tupu erie ji na-aga na-eri ego iwu iwe ọhụụ akọ n'obi wee weziri ji wee na-emezi aṅụrị ba niile n'ogbugbo maka ahụhụ ose ka a ghọtara n'obi ụmụ ihe ndị ọzọ eji eri ji amụtazi ma ntu ahụ ha niile ka akịdị m naba agbago igbere ji were akịdị pịa oji ya ọfacha na ji bụ nnara nna akụkụ n'ala Igbo a na-akwụgharị ji buru nne onye kpatara na a na-erizi ihe ndị ndị ọzọ a na-erikwe sokwe n'ihe ọgwụ mana a na-ekwu ala n'ọsọ ji ka a na-ekwu ala maka na ọya bụ eze akụkụ Arinzechukwu kedu ya bụ symbol of power and strength nọọ nwoke na-akụrụ ji ya ka ị ga-asị dị nọọ nna ụmụ akụkụ ọ bụrụ ọsụ ya ọ na osu enwere ụmụ nwaanyị na-aka akpụ na-akpa ede ọtago ọ na-achị iwu nwoke a na-eke ji n'ọba ọ na na-awụsa ede na abịara n'ọbara aka eji eke enwechie akpara ebe tokechiri ji a na-awụsa ji na ọ bụ echetara ụmụaka na-enwe e, ọbaji ọ dịghị ọ na-eche isi bụ asị na eze eji ịmago na be anyị bụ onye nwe ọba gịrị nne na vileji na n'ogbe n'ogbe nwee ọba ji na be anyị bifọ mmadụ echi ewu ma ọ nwere ochi ndị ba na-ekwu m ọ ji eji echi eji echi n'ebe etiti anọọ dịka a ga-asụrịde dịka a ga-erite mgbe ahụ mgbe ndị ọ na-akọ ọrụ ma ọ na-arụ a nwoke kpọrọ ya na ike ichi nzugbu ọzọ kpọrọ ya ga-apụta m ji mmadụ ga-ejiga ebe ụmụ Okay, so now ara ji bụ ndị ọchịrị echichi bụ ji ka a na-eji ndị chiri echichi ya na-eti etiti okwuchiri ya obere ji ma ọ bụ riwe ede ma ọ ji ogu mana ọchị iri isi ihe oke ọbụla a na-eme na be anyị e a na-ewe e ji enye ọ bụrụ na ịchọ ịkpa mmadụ iru ọzọ ọjị

bụ eze akụkụ n'ala Igbo ihe ejiji eme nwere echichi a ga-eme n'ala Igbo chi agara esonye hmm. echichi ọbụla a ga-eme di ga-esonye hmm. ọnya ka o ji bụrụ na ndị Igbo wee rie, dịka eze akụkụ n'ala Igbo hmm. Alaeze Chukwu ọtụtụ ndị mmadụ na-eri ji mana ọ bụrụ ọha kọpụta kọpụtara ji a na-eji n'afịa goro ji nke ahụ adabakwa ma ọ ji mmadụ kọpụta ka ọ ga-eju eju ehm, ọ ga-aka mma mmadụ kọpụta mana ọ bụrụ na ịkọpụta mara nwa niile gwuo na gwuru ndị ọrụ Igbo ụfọdụ enwego n'aka ọrụ dị iche iche ndị mmadụ ji wee na-akwado e, onwe na ndụ onwe ndị na-arụ ọrụ Igbo onwe ndị na-akwụ ndị ọrụ ubi onwe ndị na-azụ ahịa mana bred that is inwe aṅụrị maka erigbu ji n'ala Igbo ma niile ọ ga-adị wee bụrụ na ọ bụrụ na eri ya bụ oriri dafta ọ bụrụ na ndị kwatara ijegoro nke nwa aṅụrị jegoro nke mmadụ kọpụtara wee soro wee nwee ya bụ aṅụrị erigbu ji o nwere iwe ọjọọ ọdụ na ya mana ịbụrụ ndị ji dịka ka diji kekọwalụ ezeji ọ gaghị eji ego n'abịa wee ji ọkụ dibụ ụlọ dịdụ ka mmechiri echichi oge a na-eko onye na be anyị na ị ga-eno ya na kọmpaụnd owonede like ka onye nke na-ekwu ka onwere gọọmenti si ga-enye aka maka ime ka ịkọ wee duo ebe o e nwere mashin enwere ike inweta m na-eme nsogbu n'ebe ya o nwere mashin na-abịa edrila e, e gwuo ala mma mma butu ya n'aka onyere aka maka ndị na-akọ ji onwere mashin ahụ gwuo ala wee wegharịa wee tie mana wee kọọ o mee ka na nwee ike ilu ụlọ jijiri abịa. kpọtago na onye echiche ọbụla na ala Igbo echila ọzọ onye mere agara onye nwegolo echichi ogologo nka n'obodo kwesịrị na ọ ga-eji bie ekọfta ji o ji ga-eme eriri ji festival ndị ji ọwụ onye a kwesịrị inye na ndị nke ebe ahụ kwesịrị na iweta gbaa aja wee ka ọjị na ọ na-eri ụfọdụ ga-achịta wee gbaa aja n'obodo na azụ ụlọ dị na ndị ubi wee kọọ ji nke ahụ na okporo ụzọ bụ egbe mmadụ na ike iji wee kpata ya bụ ji abụrụ nke a ga-aga emeche ije bụrụ sụ ọkụ n'ọrịa kọwa mkpụrụ ihe niile eweta akpa aja agba aja na akpa esu eche ji ọbịa na-egbu ogere eme ka anya na-eru ha ịka niile ọsọsọ ịta ahụ ọba akpapụta anya ga-ebe ọlụ igbo nke ruchekwu onwe ike ịbụ na akụkọ ọrụ arụzịa ngọzi akọ ọnụ so na ụzọ esi gaa na ya bụ ọrụ ọdịizi agụgo ndị oyibo e wetego eh, nke a na-ekwu mekanaịza, famin ndụ ahụ niile traktọ na-akọ na akọ ọrụ gọọmenti igote ezinara ibe ndị mma ndị ọrụ ugbo a na-aha ya otu obere elu gọọmenti a na-emete eme ka o wee nye aka ka e wee kọpụta ya nwere ime hmm. anyị na-ekwu maka iri ji ndị obodo na-erigo ji nke arọ kedu ka o si wee gaa kedu ihe kpatara eji akwanyere ji ugwu n'ala Igbo anyị na high chief ahụ ga-anara na ọ bụ akajiọfọ eze aja na ha chọrọ na-atọ ebe a Arịzechukwu eh, ehm, a na-anọgide ndị nọ Lagos ndị nọ obodo ndị na-ebe ntụtụ si na ha na-eri ji ya ofu ihe a ahụ ike igote ji ma ọ bụ si ndị nọ n'ụlọ dee ha ji nke akọpụtara so mmadụ nwere ike iri ji outside the community ịma agba nwere onye kwuru okwu mgbe mgbe anyị na-ekwu okwu si ọ bụ na ndị gọọmenti gọọmenti ala igbo bụ ike ime ka igbo niile na-erite oji ọnụ ogbu mgbe gofere ụbọchị maka anya ibe ebe na-ejikọ mmadụ na ibie na-ejikọ obodo dụkara anụ nwa n'obodo oyibo ọ na-ejikọ onwe ya na-emekọta ekọta ọnụ n'obodo oyibo ahụ n'ibi na a na-eri ji ịghọta gị nwee mmekọta ọnụ na-eru n'obodo oyibo n'ibi na-achọ iri ji ịhụrụ na arụ a na-emetụtakere ahụ ahụ onye ọbụla amara ibi wee na-enwe amabị na ya abụghị iri ji abụgoro ibe a ga-aga a na-eme owee nwanna mmadụ ibi ya na ya ga-enwekọta ahụ na-enwe akwụkwọ na-agbala onwe ga-ezo na ndị ji ya wụrụ sọsọ na ọgụ ịkpọta ị ga-ebutekwu ji tupu dị mkpa erie ji na nke ele nọra iwe gote n'ụlọ ọkụkọ ji a na gote ji bufu mme at least ị na-anya akpara na na o nwere ibe ị na-eselebreti ibe imere na iji wee gbaa aṅụrị na dibịa ego jụọ onwe ntụpọ onwe na nne na n'ime ime gị maka iri ji ọrụ onwe ntụpọ na ime ka n'igburu ọkụ bụ erie ji ọrụ n'igburu ewu bụ erie ji n'igburu ndụ mmadụ mụ na ndụ mmadụ anọkọ na ị na-eri ọrụ omume na nwekọta aṅụrị metụta ya arụ ghọtago aṅụrị iru ya nwefọ that day that moment ụtọ kenekwe chukwu na n'ome ka adị ndụ rie ji ọnwụ kene chineke chukwu okike ndị nna ya anya bụ ji n'ịnọdụ ndụ wee rie ji nke arọ ji akpa ebere ọ bụrụ na um, ekwupụta ji ọbụna ọ bụrụ nwere ọgba mfọ harvest ka sụọ n'oyibo ya enwere ji ruo nne ka esi wee tụọ anya kedu ọ gosi kedu ya ga-eme ee ọ bụrụ na ji eriri nne enwere a na-achụ àjà àjà isi arọ eh, before afụwa ịkọji eh, eh, atụ àjà àjà isi arọ achụ àjà ka Chineke mee ọ bụ owu ekpere ahụ ka Chineke mee na ji ya arọrọ ahụ ibe anyị tụrụ anya na ya enwetacha ekwenye ah, nke anyị na-afụ ugbo a ka anyị nwee ike ya bụ ọrụ ugbo anyị kọta ya oriri na ka ji meela anyị ka ede meela anyị ka ihe akụkọ ubi meela anyị ghọtago a na-eme nke a tupu akọba ji ya nwekwa seremoni a na-eme tupu o biro tinyebe ji na e, a na-eme ụmụ um, seremoni a na-eme ahaji ọkụ ahaji ọkụ na-eme ahaji ọkụ ahaji ọkụ ahụ e, e, emume ma ọ bụ seremoni ma ọ bụ ekpele a ga-ekwe ka Chineke mee ka iwu ubi mee achikeke na a ga-eme ya ayaja ọkụ ayaja ọkụ n'aha asụsụ hmm. akụkụ ntebe anyị ifeji ọkụ nwere ndụ na-asụ dị n'iche iche ndị ọbụla si ekwu nkebe mana achị na igbo niile na-azụ mana ụkwa ma bụrụ so n'iwe a na-emere ya emume chụọ ya aja ifo afọ anya ọrụ ọ na-abụ mkpa anyị na-emekwa ya kwa ahụ o nwere achị na ahịa eme anyị na-emeri ya emeri ka chi wee n'elu elu maka onwere onye na-achị n'ara obere ara olugo jirugodo a ga-achịgharị biko nke nke enwetara arọ nke a ga-enweta arụ ọzọ ka nke arọ ọrụ mmadụ ga-eteta ụlọ na biko ka echi kata ata mma ghọtago isi na echi chakpọta nwa echi ka anyị akwa chi ga egwu ewu ka nke n'ala ala mma a na-abịa n'ọrụ Today we are discussing New Yam Festival in Igbo land iri ji n'ala Igbo kedu mkpa ọ dị na-eri ji akwanyere ji ugwu dịka ndị Igbo si eme anyị na Chief Amobi Anara nọ abụ akagị ọfọ eze aja na machara na atọ eh, Chukwu um, eze ji ya bụrụzi ọ ka ị ga akpọ ọzọ ka ịgwa anyị ma ịkwarụ e, e ji ya ịkwago ji ya kwakọ na ị na-ewepụta ji kacha ndị ọzọ eh, ahụ niile eji wee bụrụ eh, eze eji maka ama m na eze eji ya na-eche eze eji bụ ndị kwara ji eh, dịka anyị kwuru na mbọma maka na akwa ji kịta nwee ike inweta ọba ji ọ na-ara na onwe ejiri ọba ji wee na-agbakọ ọ bụrụ onye ji ekele na nne o nwere ndị na-eji nri ji ekele na nne wee na-enye wee na-enye ihe nrite ihe nrite ịghọtago nwee ndị ji ọba ji n'one mmadụ kọrọ maka na ọ nwere ike nwa ọba ji na-eribichi adọbaji neri na isii nke ya na-eketa ya dụka neri ise ma iri ma ọrụ ọgwụ na owu mkpaji owu mkpaji mkpaji ewu owu ogologo laịn ji ma a na-eke ji aka anyị na aka ọdụ ogologo ogologo oge ga-ekete 100 na 1 oge ga-ekete 200 wee nwee ya ọba ọba ahụ nke where how many lines there? O ji ka ruo akpala akpala na-erighị isi n'ogbe ogologo akpala na-erighị isi n'ogbe ogologo ọwa ọgwụ ọgwụ do ise ghọtago n'ogbe ogologo o wee nwee nye akpụkpụ na asatọ ma ọ bụ iri na isii n'ogbe ọba o wee nwee awa ọba ihe dịka ọbịa abụla eji ogbe knowing that the whole village, like Oban work on where that three villages work out. Or each village, or where each you uh, on Oba Junior, or Oba Junior, all in ground, they chill home. Àkàmọ́ ìwé ìkọ̀tà ní kejì rẹ̀ lè ṣí àwọn ohun. Ọkọ̀ ní ilẹ̀ sọ́kọ̀ mọ́ àná àbọ̀jù lórí ẹ̀ sí efu ụwa. Maka ọdụrụ ọfe. Ọdụrụ ọfe. Ndị Zechukwu, o nwere ndị igwe na ndị na-eri ji na-eme abịa eme agricultural exhibition igwe ụmụ ahụhụ na-eme na-eme ya His Majesty igwe eh, Dr. Joel egwu ọnwụ ọ na-eme ndị niile kpọrọ ji abịa enene ji ndị mmadụ kụrụ onye bụ first enye ya prize enye ya ego ọ dịkwa mma iji ịkwalite akọmugbo na ndị na-akọ ji hmm. ọ dị mma ọ dị mma n'ọgụ kama na amara m ụdị o ji enye nlite na ya onye ji ya kacha e, onye ji ya kacha bụ oyi e, onye ji ya kacha bụ oyi e, etu a eze ji agụrụ ezigbo si na o nwere n'igbo ọ na akụọ ya na skelu 180 ikwuo ya enegbuo ya anya ịfụ na ji ji nke a ji nke a ka nke a ji a ka onye ji wee buo ibu ma eh, eh, eh, ọ bụ mma na ọma na o nwere ime ọkwa eze eze ji agụrụzi ụmụ iwe kwuru dọkpata mkpa maka na ọ bụrụ na ịka ọsọ ọsọ ji na-anọ ma ọ sị kere akọcha ibulu eze ji mana o nwere onye kọrọ 100 n'ubi uchi ọ gara ya ndị ọzọ ga-enwetakwa okwe maka ọ na-eke sọsọ nke ọsọ ka ọ ga-eri sọsọ ya wee win eze ji mana ọ bụla ọsọ na nwoke ọkọ ọrịnọkọ hmm, bụchiri ibu ịhụrụ na ọ nwere ebe ọ bụ na hmm. onye kọrọ 100 karịrị ichechi ọ ga-ekekwele e, ndị mmadụ ndị mmadụ eritekwe. mmadụ na-ewetụle na nchịkọ hmm, ọ ga-eke ọ ga-aka wee ga-enye nkwado ndị mmadụ ije ọrụ na nri nnukwu maka na nke 100 nke 100 onye nke 100 na bimo village enwe 50 nke 100 100 ịrọ na nri nri ga onye nwekwa nke ọ ga-erekwe nwekwa nke ọ ga-erere ihe mana onye ka ọsọ si nọ a na-achọ na ọka ka ọsọ si nọ ka nke ebuche ka o wee nwee nrite ịhụrụ onwere ọdụ maka ọ n'ime 100 a ịkọrọ ka a ga-esi wee nene nwere nke kacha ibe maka na onye nke anyị na-akwụ ugbu a eze ji ya agụmizi na a ga-elele n'ubi amara ma onye nke ị na-ekwu a na-eji n'ubi ọkwa ọbụla a ga n'ubi ị gaghị n'ubi onye ọ bụ ndị a bụ asọ n'oyibo real farmers ya bụ real farmers bụ ndị a na-akọ ihe dịka 50 ma 100 eh, a na-enye n'ụlọ price ya Ọ ọrụ ịfama ka anyị na-akị maka onye nke na-achị na nri ịfama ma ọ bụrụ ịfama ka ọ bụ akọ ya ọkọ ka e wee buo ibu kọnsentreti na iri n'ọnụ ọkọ wee ka o wee welite ọrụ ịfama ọbụrụ anyị nọ na issues na abs redio na telivishọn tata anyị na-ekwu maka iri ji n'ala igbo kedu ihe o ji dị mkpa na ndị igbo kwanyere ji ugwu kedu ihe eji akwanyere ji ugwu kedu ihe ọ pụtara n'eme ebe ndị Igbo ji akwanyere uju na-eme ya ọ bụrụ emume oge arụbeghị ha na-eji ya a na-eri ya a na-eme emume anyị na high chief anara nọ ọ bụ eh, aka gị eze machara na anyị ga-enye ndụmọdụ n'ihe gbasara ịkọ ọrụ ubi nakwa eh, eri nji eri nji bifo ndụmọdụ ọ dịka onwe ndị na-eri ji tupu obodo ma igwe eribe ji kedu ihe ga ọrụ ya ga-eri ji ga-ebu eze obodo ụzọ ga-eri ji nwere ekwesịghị iri ji ọ bụ na-aba anyị n'ọrụ ọkacha erigoro ji ọkachara ihe eji tufuo onye ọbụla erigoro ji maka na ọkọchara nwanna onye ọbụla ya bụkwa onye isi omenala n'ịtọcha ndụrụ ndị anyị ọka na ofe ọtọcha ọtọcha ji tufu ili na eze eriwe ji nwa ọtọcha bụ egwu ụzọ ri ji ghọtago ọwụ maka na ọrụ ịfụta ọ ya ga-adọ n'ọjị ya ga-adọ n'ọjị izizi ị gara akwụkwọ na onye tọọ ọjị ọ ya ọ ga ga-agọ ọjị iri ji ọtọchịrị agara ọ bụrụ na ọtọchịrị aka agọrọ ọjị iri ji gị onwe agụrụ ọtọcha ije gọọ ọjị ndị ọtọcha n'ụzọ wee gọọ ọjị iri ji ọdụgị na-akọpụzi ya ọjị ọtọchara richaa ji igwe eze obodo erie ji erie ji onye ọbụla eribe ji e ọ dị maka ihe ndụmọdụ ka anyị wee na ihe ndị mmadụ ndụmọdụ hmm. ya gbasara ịbanye ịkọ ọrụ ugbo mkpa ọrụ ugbo dị maka ọrụ ọya site ịkọ ọrụ ugbo a ka eji akọpụta ji nke buru ibu nke dị ya ihe mere bụ na ọ ịkụ ya mgbe o kwesịrị ịkọ ọrụ ịfụ ọrụ o kwesịrị ịfụ ọrụ na-alụchakwa ubi maka na ike ịkọcha anyị lụchaghị alụcha ahịa akala ọrụ mmadụ kọrọ ma o nwere ihe o metere onye ga-akọ ọrụ ọrụ ugbo ga-akwado ya akwado mana o jiri ọrụ ugbo ọrịa ọrụ ugbo anaghị amị aka gwala aka aka gwala ngwa ị na-eji ọrụ ugbo inwe nke ị na-eme na-enwe nke ị na-eme na-azụ ahịa onye ọrụ ugbo ga-enwefute n'ọrụ ugbo mgbe kama ọ bụrụ ya na-aka igwe ndị ọrụ na-emere ihe maka na ịkọcha ọrụ itulupala ihe ịkọ na obere mefutere maka na ọrụ onye ọbụla na-echọ na ọ ga-eme ọrụ ugbo ga-afọ ọrụ ugbo ga-abụ nkwadobe maka ya ndị eke ekeshọn na ọfụma mgbe eji afọ ọrụ ugbo nke gharịrị ije rụchaa ya ahịa ka ike onye ahụ kere gwara na na n'iyi maka ịkọcha itoropala ike onye ahụ kere na n'iyi ọya gọọmenti na onwe ga-enyekwa aka na mashinarịs eji akọzi n'ọrụ ugbo na akụkọ n'ahụ ihe niile wụziri dijitalụ abacha ndị ụlọ asụ oyibo were mekanizm instruments wee nyere ndị ọrụ ugbo aka gote retractors gote ihe nwere ike na-etiri ya so that na ọ bụrụ etinye ihe n'ala na o mee na-ewetakwa akụrụngwa dịka gọọmenti nkwụ na akụ oyibo etinye ka na m anyị na-ekele gị hai chief Amobi aka ji ọfọ eze aja na amachara na-atọ ọnụọka alaeze chukwu daalụ maka ebe nọrọ anyị daalụ adịma n'afọ ndị niile nọ na studio nakwa my producer don onye ji abụ ah, eze ọnwụ ji ka anyị mgbe ọzọ